<laughs> ngụ iji ego ahịa akwarụ njọdụ n'ihu ịnọrọ n'azụ ọdụ n'azụ ịnọrọ n'ihu bụ isi fụrụ atụ ugboro ofere jee bie oguo na ọbịa gbuo jee gbuo onwe ya eh? Eh, eh, ọ na-eme nwata fụọ ọgụ e ọsị ọgbụgbọ ya ihu ọ bụ ha n'ebe ị nọ ihe eji ada afụ ụgbụ ihe eji eri ihe eji erighị ahịa afụnataghị ịkọ ị na-ana ebe a sị na ọ naghị eri ihe ọ ya eruru maka na-ena nga anya afụ na-ebu ezigbo mmadụ ewere nsị ka m tụwere gị otu ihe anyị bụ ọkịja jiri biri nke bịachara ọkịja taa na ana mgbe o e ji ruo ọnwa na-atọ ihe afụ otu ihe ihe ada asị ọ pụkwara abụrụ ọkịja ka ihe ọma dị ntu a jiri mere m ihe ọma ya akpọghị ihe ọjọọ ahịa akpọghị n'ihu n'ihu ka ihe ada ama nọọ n'ihu n'ihu oke enwe na-ama nnọọ anyị nabatara ụlọ anyị ji obi ọcha niile were nabata ụlọ na be anyị nnọọ nna m eh, anyị bụ ndị center for research in igbo history and culture okay my brother daalụ thank you welcome eh, mba ka eh, kọwara onye onwe gị anyị mata mụnwa ichie nke mba n'ọkịja ichie etiti ụba ọ dịkwa nke ga-ebinye ọtọ ka anyị ah. Thank you. adịghị oke mụnwa etiti ụba ya thank you thank you my brother eh, anyị bịara obodo unu bụ ọkịja ka anyị chọpụta ebe dị ka history culture omenala unu pụrụ iche na ọkịja ka nwee ike ndị ee eh, eh, Ọkịja bụ obodo mara omenala eh, ịfụrụ ka igwe Agụriri si wee bịa jee ya Ọkịja Ụmụeri igwe Ụmụeri hmm. si bịakọ ya Ọkịja bịa kpọtụrụ igwe Ọkịja gosi na Ụmụeri mara omenala ọ nwere mgbe ọ ga-abịa gaba ebe ọ na-aga direct o kwesịrị ịbịa kpọtụrụ igwe ibi ya na ka esi eme ifuru ogunu bịa ka esi bịa nabata ụnụ gosi ụnụ na ee laikkwara mmekọta mmadụ na ibi ya nabata onyinye unu ojii o gosiri na anyị ma omenala eme dị fa thank you, Thank you, Biko ka Ọkịja a ka ife ji malụ Ọkịja dịka ife akpọ Ọkịja ka ife ji malụ eh, eh. dịka ekwu okwu na asị azụ Nliji Ekwuokwu Nnewi Ọkịja Ọkịja ife eji mara Ọkịja bụ ihe nwanne m nwoke kọwara gị o nwere ihe a na-akpọ adaogbe ngwọ esiri esi nke bụ orijinal nwere adulteration a na-esi ya n'Ọkịja adaogbe ka ndị be anyị na-akpụ ya ngwọ esiri esi ọgbapụta nke a na-akpọ kaịkaị mana ndị obodo anyị na-akpọ ya adaogbe onwero adulteration ịṅụ nke ahụ mana ezigbo ife si na nechọ wee pụta so ọ bụrụ ya nwanne m thank you sir thank you sir welcome